ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ a sịkwa m na ọ ga-adịrị ụna mma n'ụbọchị nke taata na anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị nwere wetara na ozi ọma dị ọha ozi ọma dị ka esi wee kee ihe anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị agha na-ekwu maka ha anyị sị ọ ga-adịrị na mma ebe ọ bụrụ na ọ bụ ndị ndozi ọdịnala igbo ebe ọ bụrụ na ụnụ nọ n'ụwa na ọ ga-adịrị na mma na anyị ga-ekene ndị mbụ kene ndị ọkpụ kene ndị egede kene eke kene orie kene afọ kene ngwọ kene ndị ndozi ọdịnala igbo anyị si ebe ọ bụrụ na ụnụ nọ n'ụwa na ọ ga adịrị ụnụ na mma onye sị na ọ gaghị adịrị na mma ọ ga-eji isi e wee buru uke dị n'ihu unu ga-anọ n'azụ dị n'azụ ga n'ihu amadioha ga-eburu unu ụzọ kpere ụnụ azụ nọdụrụ n'aka nri nọdụrụ n'aka ekpe onye ọbụla chere na echiche ọjọọ ga-eji sie wee bụrụ anyị nwa bụ ụmụ amadioha ndị agha bụ ndị ndozi ọdịnala igbo anyị nwa bịara sị na igbo ga-adị mma igbo ga-adị mma ọzọ igbo ga-apụ ndụ ọzọ onye na-amaghị akọwagharị ya o nweghị ka ị ga-esi egwe igbo n'ụwa si na <laughs> nwanne mmadụ anaghị ebu nna ya ụzọ amụdiọkpara enweghị ebe ọ na-eme afụbeghị m onye bụ nna ya ụzọ wee mụta diọkpara n'ụwa ọ na-eme were ịnyịnya edebe n'azụ werezie ihe a na-anụ ịnyịnya n'ime edebe n'ihu nwanne ọ bụghị otu ha ga-esi eme ịnyịnya na-ebu ụzọ ndị ọ na-ebu anọdị n'azụ ebe ọ bụ na ịnyịnya na-ebu gị ịnyịnya ga-anọ n'ihu kedu gị nke anyị ziri ndị ịnyịnya bụ n'azụ tinye n'ihu were ndị ịnyịnya tinye n'azụ ọ gị na-ebu ịnyịnya ka ịnyịnya na-ebu gị onye na-ebu ibe ya ọnwụ na ịnyịnya na-ebu gị ịnyịnya ga n'ihu ọnwụ na igbo bụ nne mụrụ gị igbo ga-ebu ụzọ ọnwụ na igbo ikwere na igbo onye igbo igbo ga-ebu ụzọ ike were igbo tinye n'azụ mgbakwu ha eziokwu anaghị akụ ụdị ahụ ka akọ anyị gwara ụlọ na anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ụmụ amadi ọha ntị ọfụma onye na-amaghị ya jụwa ese anyị nwawo ụmụ amadioha dị onye agha hirere igbo si na nwa ma igbo na onwe ya anyị ma bụ ụmụ ya so a sị na onye na-amaghị mmadụ na-akpọ ya enyi m ọ bụrụ nụrụ na-esi anya unu afụ anyị ndị ndozi ọdịnala anyị dị yong most of us dịcha yọng yọng na eha anya ọfụma ị na-anya na France the president of France dị 39 years wee baa n'ọchịchị ndị moke e, ihe a na-akpọ ha ndị e, e, nọrọ ọgụ naijiria biafra war most of them dịcha 30 something years 20 something years wee nụ ya o nwere ebe m fụrụ african president na africa dị almost 40 years or so something like that ndị be anyị <laughs> amaghakwa na owe chenjigo ha na-echekwa mgbe ndị isi awọ were chọghị nka ha na chinua achebe ha pụtara akpụwe maka igbo ha wee mara na ha ma ihe ha na-ekwu nwanne ndị igbo si ya ma ebuga m igbo anyụ nsị ukwu ọ bụghị isi awọ bụ na nwa m etogo oge eziokwu ihe anyị nọ wụ generation gap ike dị na-akpọ na-akpọ obuji agụ egbu agụ biko na ụmụ ibe geenụ ntị ọfụma geenụ ntị ọfụma bikọsụ ama m na ihe ji ndebe anyị bụ anaghị ege ntị mana ndị igbo si na ekwughị anụghị gburu nwata mana afọ ekwu obere okenye anyị bụ ndị ndozi ọdịnala igbo wee na-eti mkpu si o iwepụ igbo ihe enwere ihe bụ nsogbu ndị igbo today is a political problem ị nwere ike ị gaghị ama jụgodo onwe gị ajụjụ kedu ebe a ga-akaụntụ gị in biko ọsụrụ nwere ike ị na-eche na asị ihe mere igbo adịghị mma wụ naijiria ka ya ihe mere igbo adịghị mma o the vacuum of the culture that's why igbo adịrọ mma because all culture ga produce your leader culture produces leader enweghị culture how can you have a leader if you don't have culture leadership morality is honor all these things we are grown born out of culture ịmaghị ịmaghị Maria. ya ị nweghị culture ị na-eme expect leadership nke onye nyere ka ị ga nke onye nwunyere gị who will give you the one onye ga-enye gị a na-ebu rice ị gaa na village a na-eke rice ha buru akpa rice ha stampụọ ya dia pictures ha stampụọ ya dia pictures na akpa rice wee butere ụlọ <laughs> ọkwa adaka na-eru ka ha na-akpọ ya next year atụ um, um, Anambra election ha ekemego rice na ha gaa na a na-eke ego a na-eke ego a na-eke rice a na-eke beans a na-eke tomato Ọ sọsọ ihe anyị pasịrị ikere rice na ikere ego ọgwụna ụmụ ibe gakwenụ ntị ọfụma ka ngwa ụlọ ọzọ ever eji e wee mụ gị enweghị ana mbọsị sọmbọdị pụtara sị na ya wụ ndozi ọdịnala igbo enweghị ana unu niile na-egwe m na unu believe in God you in God hallelujah amen mme nọ nso onye ndozi ọdịnala si unu na ọ bụghị eziokwu ọnwụ na according to you na ibelive na god according to you ikwere na chukwu kwuru unu si ekwu somebody na-agwa unu si unu na anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ị ka na-eme doubt ị na-agwa m na ibelive na chukwu according to you said ịmakwa ihe ndozi ọdịnala igbo afọkọ ndozi ịmara ihe ọdịnala igbo iwe na-ekwuzi okwu ndozi ị kwesịrị ịmagodo ihe ọdịnala wee kwugo okwu ndozi ụmụaka dị ka anyị legodo anyị anya we are childrens ọnwụ oh, na if we take the tax anyị were the tax na anyị makwa ihe ọ bụ ọ bụrụ small tax ị mara ihe ọ bụ ehores na ana ana ịmaghị na ehores na ịmaha na let na ana ana ịmaghị <laughs> enwe ndị a na-akpọ bijago bijago they have gone enwe ndị a na-akpọ luwengo they have gone enwe ndị a na-akpọ mayan aztec omek Egypt count nubias ancient cultures nwụrụ anwụ aka nkụ ọ bụrụ one ọ so ngwa ụnụ ọwụ na ọwụghị maka ndozi ọdịnala Igbo Igbo gana Igbo kwọtakogo ị nwere ike ịmaghị ihe once people don't proudly say they are some, some, something that means Latin anabago ụmụ anyị dị comfortable na-asụ oyibo our children in our own land in igbo land ha dey comfortable as oyibo so kekwen the pride gogodi m one single pride as igbo man ị as igbo ikwere god na iwe onye igbo na gwa gwam pride ihe mere gị ji wee sị iwe onye igbo kere ihe ọgwa m the three things makes a, a, a, a politics a savior an interested position well, three things makes a culture interested three things make a nation interested three only three job health care and retirement benefit your igbo cannot provide you with the things ka ihe ga-eme interested kedu ihe mere igbo interested because na force ndị mmadụ to be igbo to be igbo to be igbo kedu what is because human being need shelter human being need food human being need hospitality human being need health care human being need retirement benefit ọ na-eme ndị igbo ka nka ha ebore e, e, e, nsogbu ha n'ụwa bụ ihe ụmụ ha nsogbu ha ọkpọ na fonu bịa nwoke a ịmakwa na ahụ adịghị mpụnụ sinsi one week ịkpọbeghị ị nweghị ike ịkpọ nwoke m ahụ adịghị nna gị ịmaha na ahụ adịghị nne gị ama na nne gị nọ n'ụlọ ọgwụ o si n'ụlọ ọgwụ pụta ha makwa ma iribeghị nne irigo nne nwanne ị ga-ajụrụ m mama ụnụ ma ọ papa ụnụ iwu iwu dọkịta ka iwu hospital na-enene ndị mmadụ kedu ihe iwu ka ebore destin bogi imegidekwa izu ori gbaa ama inweta wọn naira n'iti ha inweta ike aka ị na-eme ka ị nweta ebere ego ama m ka ha si esi aka n'ime mana iji ego ama m ka ndị a na-amamụ ka ha na-eme ego bata gị aka ozugbo efu akpọ gị na fon ozugbo ego na-abata ama ha ama m ka ha si ama ama ha ma ndị oriri abụzụ ego na-abata ha gị ozugbo next na ị ga-anụ foonu ring ya nwanne mgbe ọ bụla ọnwa bụrụ ebuzine foonu ọnwa bụ ha na-ebuzikwere foonu bikos ha na-esi aka ha chi ha n'aka n'imi ha amara ego agbata gị aka next na ị ga-anụ ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị hei na nso ị nwekwara ahụ adịghị nne gị sinsi iwe gba nkịtị nwa nke afọ ajọka gị afọ ajọkwa gị nwa nka hei ị ezi isi ndị eburukwe bịakwa asị ego one esi admishọn pụta ha na 50,000 ee eh, asị a ga-eje labụ next week ọ ga-awụzi 50,000 adị ya from 50,000 nke wetara eweta ọ bụrụ 100 iti ikwụzie nke ọzọ ọ bụrụ 150 ihe niile na-anachọ 250 naira 250,000 naira nwanne nwere ike akwụọna gị ụgwọ ọnwa aka <laughs> na-ahụ ụgwọ nwere ike ịkwụ ụgwọ ụlọ e, e, zụọ ụmụazị rie nri ịga ga-agwụ ị na-achịzi <laughs> ị nwere ike isi ha na ijighiri ego asị na ịkpọrọ ha asị na ịgbara nwoke obi afọ ajọka gị so ị ma ha na ihe ị ga-eme nwere ike ịnọkọtakwa were nwa nke obere ị ga-eji nke nwa ị ga-eji wee sị bụ iwere ka ihe ụmụazị garị tinye sendị kwuoro ha ego e, e, gbara aka lọ gbara aka nwaanyị so now ihe ndozi ọdịnala na-ekwu bụ we want to offer nwanne this is life anya nwanne we don't play anyị anaghị egwu egwu we don't play don't joke with this movement nwanne anyị abịarakwa egwu egwu we don't play anyị chọrọ ịofa our people something that nwanne what can you give for igbo is a challenge is a challenge igbo gave us identity give us free land we are most grateful and gracious amadioha must be greeted and gratefully honored by giving us a land nwanne ọ dịghị izi ndị panye enweghị land ha enweghị anyị amaghị m ndị nwere anyị n'ụwa but we ndị igbo proudly nwanne anyị nwere anyị awufu and ebe anyị nwere ike ịga today sow seed and harvest the seed without any problem nna nwanne may the glory be unto amadioha and that person eh, that ideologically made this Igbo to be possible nwanne ọ bụrụ na ọ bụghị ya ka ihe anyị ka anyị na-agagịrị ka ndị a na-achị nna m ịmaghị ịmaghị na anyị ga-abụrụ ewo ndara na-agagịrị ịmaghị ka ihe ka onye anyị ka anyị ka nwere anyị na complain look at we have land oh, and we are complaining imagine na ọwụzie na anyị enweghị anyị wee dị vulnerable pathetic otu anyị dị pathetic anyị esighị ike mmadụ we cannot even fight imagine if we cannot confront our enemy imagine o oh, anyị enweghị anyị enweghị ihe anyị nwere and we are not strong ka ihe anyị kara ime gwagodi m kwadụ m ihe anyị kara ime na enweghị oijos na-ebe akwa akpagharị anyị na-ebe akwa na condition a mazie condition of you have nothing ka ihe kara ime ka ihe kara ime ị ka ajụgodo onwe gị ajụjụ a so ndozi ọdịnala wee sị wee fọrọ ntutu wee taa si that we must accomplish that dream of the ancestor they have a dream they had a dream anyị ekpokoro okpokoro ka okpoko destroy the dream they by their own self oh. eju aha asị mmadụ eju aha asị asịa nwanne kedu ihe mere gị onye Igbo ọkọrọgbaga bụ ọkọrọgbada agbada nwanne ọ bụrụ ya ịga na every nation nation create state that is absolute truth go and investigate nation create state ndị ara na-aṅụ mmanya ewere m na Igbo bụ nation mgbe jụọ ha kedu ihe bụ nation go and take your dictionary kwe na-asụ oyibo were dictionary ị na-asụ ụlọ oyibo were dictionary cheke ihe wu nation gwa m ihe ọ were bụrụ na ọwụ amadioha makes you a nation esi ma amadioha ahụhụ god a na-ekwu okwu god ebe anyị na-eju gị anyị na-ajụ gị ajụjụ what makes you a nation agreement agreement gị na onye why is the agreement kedu ebe ọ dị if not amadi ọha okoko ịmara ihe ọha so ịmara ihe bụ ọha you don't know what is ọha ịma ha na igbo na-eji ofe okwute tụgbọ nnụnụ na ịma gị na igbo na-eji ofe okwute tụgbọ nnụnụ ise na one igbo word mean in ten tens ịma gị kedu ihe bụ ọha dị na amadi amadi ọha amadi ke ihe ọ bụ ndị mmadụ people ke ihe ha bụ ke ihe bụ ọha n'ọnụ igbo ihe dị ọha bụ ihe dị ọha chọrọ ịwụ prezidentị gọvanọ na na Anambra na Imo steeti ihe dị ọha gịnị bụ ihe dị ọha izi ama dị ọha nọdụ ihe dị ọha izi ihe nọta ama amamihe ka ihe amamihe na-eme n'ihe dị ọha unu ga-agwarịrị m sọmtin mere unu Igbo ọ bụrụ na ị gwa ha m iruo m nso ka ị hụrụ ebo kacha nye ga-ebu okwe m esi m ụta nwanne ịma ebe ndị Igbo na-akpọ kickboxing mgbe anyị pere mpe anyị na-agba mkpọkịtị na-agbatịrị ọgwụ ghọtago si na azụ otu a jide nwanne fidie n'onu fidie na ala ebe ahụ ntiri okwu eziokwu ka m kwuru sọmtin ọnwụ na ịgwa ha m ihe mere gị igbo erugwere m nso sị m na iwe onye igbo atụọ m gị mmehie gị n'ihu ka isi m na iwe onye igbo igbo erugwere m nso ma jikwa ese ndị ndozi ọdịnala nwanne anyị na-atụkwa mmadụ mmehie n'ihu anyị jikwa igbo langueji agwọ mmadụ ọrịa anyị jikwa igbo agwọ ndị mmadụ ọrịa abịakwana na ndị nke ndị ndozi ọdịnala sụọrọ m na iwe onye igbo asị m gị mba ekweghị m gwa m ihe mere gị onye Igbo ndị Igbo si ọ na-abara gị ara esibe ogologo ajụjụ ka m na-ajụ ọ na-abara gị ara esibe ogologo mbanụ gị na mmadụ ga-adịgoro ịkwụ bifo ịjụwazie nwanne mụ na gị ọha n'ogologo ọ bụrụ na ya enweghị agrimenti ị gaghị asị na m na Igbo onye Igbo ọ wee kwụzie na Igbo onye Igbo ajụzie m gị kedu ihe mere gị Igbo nwanne enwere ihe mere gị Igbo ndị ndozi ọdịnala bịara nwanne ebunyere anyị akwụkwọ they gave us the tablet ha bunyere anyị tablet nwanne <laughs> igwe ọkọtọ nna nwanne anyị sọ the tablet agbosomad afụrụ m the tablet ihe mere anyị igbo nwanne I was so great nsi so our ancestors did something like this mgbe mmadụ mgbe enuwe anọsa mgbe ndị mmadụ na-amabeghị ihe ka ndị ancestors anyị mere ihe dị otu a nwanne glory and um, i can never abandon those people onye ọbụla jụchaa me nọ nso agaghị m ajụ if you like all of you reject them me i cannot because number one sigodo mma kpọọ mma na fonu mma gị kpọrọ gị amụ in the morning si anọda anyị isi amụma from today you are not my mother anymore gbagodi datin or commit suicide <laughs> ọwụ ihe ị na-eme datin to your fathers ịma gị exactly datin ka mmụnụ na mpa unu mere their parents megodi go ọsọ gwa mma gị datin tell your mother in the morning say mama from today you are not my mother anymore gwa ya datin chifi oge gwa ya gwa ya datin obebe akwa mana ihe a ka oh, mmanụ <laughs> si gị mee isi ya gịnị bụ amadi ọha ọsị gị arụsị jụgodi ya gịnị bụ arụsị because somebody from all the way from atlantic you say say to me It's because then say then say and you what did you say then say then say you kedu ihe i kwuru ikwuo gịnị mmadụ pụtara sị gị na mpa gị zuru ochi since iji gba nna gị ọ bụghị onye ochi and ikwere ị ga-asị ya how kedu how kedu ihe mere mpago nna gị onye ochi ngwa gị si gị na ị bụghị onye igbo isi na mkparịrị gị akparị nna enweghị mkparịrị mkparịrị gị bikọsi ị wụrụ onye igbo mmadụ agaghị asị gị na ofe nne gị siri atọghị ụtọ ị ga-ajụ ya how onye ọbụla chọrọ want to worship God in western way ọ sị gị chukwu bụ God chukwu bụ God argument abụghị if there is God or if there is not that is not the argument the argument here is our land is a misery we don't have nothing anyị enweghị ndị ọchịchị anyị enweghị nne anyị enweghị nna anyị enweghị ikwu anyị enweghị ibe anyị enweghị nwata anyị enweghị okenye enwere ihe anyị nwere we are empty as empty drone nwere ihe anyị nwere anyị na-agbasa mba na-ekwusa okwu nwere ihe anyị nwere we have nothing ordinary ndị ọchịchị anyị enwere ike ịhọpụta ndị ọchịchị n'ime anyị that means we are not good. ifu onweghị ike inweta nwa ofu n'ime n'ime obodo sodan n'ime n'ime obodo sodan n'ime n'ime obodo sodan na-enweghị onye dị nsọ dị n'ahịa ị nweghị ike ịgwa m na enwere onye igbo nwere ike ịnọ n'ọchịchị wee lesịa mmanụ wee nyere ụmụnne ya aka n'ala igbo ohi nnachi ịgwa m ị nwere ụnụ nwere 5 steeti nke ụnụ na-akpọ nke unu steeti 5 i have never seen a day brought to honor the death of your ancestors mana o nwere ihe a na-akpọ ilo mmụọ na ya culture e nwere ihe a na-akpọ ilo mmụọ na ọkọ culture you can never ilo mmụọ to remember the death ọ dị na your culture afụrụ m ya na gogoro ebe ndere igbo igbo igbo igbo arụ ọ dị die ilo mmụọ dị ilo mmụọ to remember to remember the death ọ dị die i saw it ndị asị ha na-achị ụnụ enweghị ike iwepụta one day to remember their own parents who died no matter which way remember them. they cannot provide ordinary health service so that their kinsmen can go to hospital when they are sick ordinary hospital we have doctors ha na-ere mmanụ anara anara aka ihe a na-akpọ ya anara eh, montly allocations because ihe agbanwuru ga-eto ogologo these people came from your society ọ dị ka ọ dị kpọsọ ọ dị ka ọ dị egoro ịma why because ha ekweghị na ọha. ha dịribin ha kwere na ọha and ọ bụrụ na gị nwakwere na ọha a sị na ofu onye anaghị esiri ọha nri ikwere na ọha ndị ahụ agaghị anọdị they cannot ụjọ agaghị ekwe ha ruo ebe ahụ ha they will not even get there ofu onye anaghị esiri ọha that is the problem a sị na if mohammed don go to mountain mountain go to mohammed if they did not gree in amadi ọha you agree kwere ikwere ha ana ha na ọsọ a na-eme ha agaghị abịaziti again they will never come there again egwu amadioha izo n'okpuru bedị enwere ihe ọjọọ ya e mere ị na-agbara ọsọ onye bụ ntị ka ijiji na-eso gịnị ka jụ na-atọ gị a sị gị mgbe ị na-eje ụka I was born in Christianity am afraid of it afraid of what kedu ihe ị na-atụ gị ụjọ kedu ihe ị mere e, a sị na ọ na-egbu ndị aka ha na-adịghị ọcha ị mere ihe ọjọọ kedu ihe ị bụ ị na-atụrụ egwu what have you done kedu ihe ị mere onye nwere ihe o mere ka ụjọ na-atụ ọ bụrụ na enweghị ihe mere kedu ihe ị na-atụrụ egwu ya wụrụzie na ịma ha ihe ọbụ I don't know what it is ee ka m ezie na memara ihe ọbụ enwere ihe ime asị kedu asị na ọ na-egbu ndị mere ihe ọjọọ imere ihe ọjọọ that means enwere ihe o nwere ihe imere na onye enweghị ihe obu enwe ihe ọ na-agbafu ọ bụ nọ nso na mkpa bụ m mkpa bụ m ajị adịghị ya enweghị onye nji nke ya enweghị gasị na m ji nke enweghị onye ga-ana m nke ya nke m bụ nke m nke anyị bụ nke anyị ihe m na-achọ bụ ihe nna m igbo nne m amadioha nna m ha maka m na-azọ ndụ because ha wụpụtara m n'ụwa wee si m kwuchitebere ha ọnụ ha and that was what I would do and that is what I will do ọ ihe mụnwa ga-eme igbo land must have our culture must be resurrected first of all enwere ihe ọbụla ị na-akọdoro m anya because ajụsịana m unu niile ajụjụ I have asked you question I have stayed with you all the whole people na-ekwu everything na igbo most of them i have sit with them and discuss these things ihe ị na-ekwu kedu the backup based on igbo because is na igbo igbo igbo e people only reason why I ji gbaa last na nigeria bụ because of lack of the culture why nwere culture our culture is decimated other organized that is why ji gba last politically ịghọtago because without culture you gaghị create any decent eh, community ọdụrụ possible a sị na ihe ị na-eme iwe if you don't do this thing first because everything were line by line ịchị ịkọ ugbo ị ga-ebu ụzọ gaa dị n'ime ọhịa sụwa ahịhịa ịsụsị ahịhịa i wee were gbochapụ na ahịhịa na wee bidozi ịkọrị cultivate grand after that bido iso seed anaghị esi n'elu arịa narị ka esi arị elu igbo first that culture ndozi ọdịnala have the knowledge of the culture ịghọtago so after we are done with the culture and set our land in development of growth ihe ọ bụla ọsọtụwa gị na-eme adonkia our work is done ịghọtago our own wu to set the land in direction of growth ka o tobezie ịbịazikwa ihe ọ na ị na-emezi ị na-emere onwe gị nwa nọ nso amaghị the law of the land must be restored everything about igbo culture must be restored as ka o si wee dị na mbụ because you cannot build a eh, eh, flat tv if you don't have that big belle tv if you don't know how to do big belle tv you cannot do flat tv you cannot build smart tv if you don't know how to do big belle tv you better go simple as that so if you don't know this ancient igbo culture you cannot know how because nwanne onye na-amaghị anya moto ọ matụ gị ịtụ gia dị n'ịnya ịmụ moto na bifo ị mara ka esi atụ gị ị ga-amụnụ ka esi anya moto so ọ bụrụ na ị maghị about ancient Igbo culture you cannot have oge ndị Igbo ndị mmadụ na-akpọ concept <laughs> concept ọ bụrụ na ị maghị conceptual reason of this creation of a culture ị nweghị ka ị ga-esi wee change nke ọ bụla ị chọrọ ime elevate you cannot elevate anyone because you don't know how they were developed and, and you don't know the philosophy of it ị maghị the philosophy that guides ndị mmadụ chekwa na onye na-eme ije ụka ije ụka ije ụka ndị niile anụnwakere ụlọ ụka ha nwere philosophy that guides the information in that, in that religious ideology you just na mmadụ pụta one day jee n'ụlọ ụka fada nwere ihe o represent mansaba nwere ihe o represent symbolically pastor represent something symbolically a na-akpọ pentecostal all these things ị na-afụ na church ma those that house of church that's why they use one model to build them with a specific model the specific design because o nwere ihe represent there are philosophies that guides every religion and every culture igbo land or igbo culture will not be a, an exception so igbo culture nwere the philosophy that guides them which is ndozi ọdịna ekwu maka ya ọ bụrụ jos a na-ekwu maka ọdịnala ọ bụrụ oh, that is not true ọdịnala means something ọ meanri something so that's why ọwụ na ịfụ ka ndị mmadụ kpọtọrọ isi narị na-eme oge ya na ndị amara ihe ha na-akọ unless you understand the philosophy of that the reason of it nji wee gwa unu si unu ihe mere gị onye igbo ọdịnala mere gị onye igbo ihe mere gị onye igbo ọha mere gị onye igbo ọhụụ na e, e, ịnweghị right to be you have right to be a nigerian to be a ghana to be a, an american you have right but o nwere ihe a na-akpọ kọlchọ ka ndị si ebi ndụ na be ha ịghọtago foundation fundamental philosophy of igbo culture bụ ezi omume ịghọtago ezi omume we defend you in france ezi omume we defend you in Spain we defend you in America because ezi omume is universal ọbara because Igbo si ga alawa otu ndị Igbo kwuru dat na alawa otu that means alaba ala ebe ọ bụla ị gaa America ọsọ nọ n'ala alaba ala na ije America ala ka a na-akpọ ya ijee Ghana a na-akpọ ya ala ije Japan na alaba ala ịghọtago so ọ bụrụ na if you understand Igbo philosophy ị mara na land is objective because land is object land is an object but um, mind is subjective which is subject that nwere access of movement feelings and decisions but Allah cannot make decisions because is grand so first of all the idea create a philosophy the philosophy create a people and people create a land people can go anywhere just like israel america columbus make his journey to america and discover a land today they are world powers and eating na-egbu everybody but onye everybody know about how columbus go to america everybody know the history about europeans migrated to australia but today ka ebe ha nọ ka their position ha siri ike na-emewe ọfụma but onye ọbụla ma the history how they migrated so n'anya ifucha d stories onye ọbụla maka ndị ndị okpusu wee gaa eh, eh, middle east today na ha na ọfụma ịbatara ọsọ na-azụ ala ụja bụ ihe ụmụazị first of all data igbo jidegodi igbo ọfụma a na-eme jide nwa egbe n'aka ya igbo jidesie ọfụma ọfụma every other be added into igbo abụrụ langweji igbo wee pipụl langweji ndị igbo na-asụ ihe a na-akpọ ya ịba uru ịba uru langweji ndị igbo a na-akpọ ya ịba uru ọ bụrụ igbo igbo is a people their language just like spain na-asụ spanish ịghọtago spain na-asụ spanish france na-asụ french english england na-asụ english so the race and the language is not the same so igbo na-asụ ịba uru why nji sị gị na-asụ ịba uru because letter letter alphabet the only work letter na-arụ is to redirect the spirit ow redirect redirect is to write write because letter na change the figure of the spirit just like otu anụnwa esi ede akpa otu esi ede akpa iweta akpa rọmpụrụ arọmpụ ịghọtago ayọn ahụ aha ibutere ịchọrọ ipres akwa ahụ ka istreti ndị akwa istreti na ya ya nye direkshọn ịghọtago dozie ya ọfụma ka ọ dị gud n'anya o ruzie mgbe ị ga-eje ịchọ ọrụ ipres akwa ọfụma iwere were ya ga ebe ị na-achọ ọrụ ndị ewe gị n'ọrụ iyiri akwa rọmpụ na rọmpụ bịa ebe ahụ nwee gị n'ọrụ iyiri akwa mere mere rọmpụ iru ebe ahụ ha ga-asị na onye ahụ vagabond nobody will give you work so the only reason because mgbe a mụrụ nwatakịrị ọfụrụ o nwere ihe ọma so all that language changed that child to be somebody enweghị education a na-eme n'ụwa without letter all the whole educational system a na-akpọ academic discipline academic discipline is about letter all letter mere gị ihe ịbụ ị na-aba mba today as a professor is letter ịghọtago so ndị Igbo the intention of creating letters is for you to become somebody ịba uru nwanne bara onwe gị uru ndị igbo si gị bara onwe gị uru ọnwụ na ị naghị aghọta ihe ị naghị ata akụ anyị na-eti nwanne ị ghọrọ ahịa anyị ewere gị jee n'ime ahịa ree gị ọnwụ na ịghọ ahịa nwanne asụọ gị asụ ịma na ahịa na-asụ ya asụ na efopụ gị efopụ ịghọ ahịa edestrọy ya gị bikos ị ghọrọ ahịa onye bara uru anaghị edestrọy onye bara uru edestrọy ịghọtara so ihe ndị igbo na-ata akụ ọ na-ata akụ anyị na-eti nwanne kedu akụ anyị na-eti ihe ọma ezi omume akụ anyị na-eti bụ ezi omume nwanne onye ọ na-ata akụ anyị na-eti na-eruzikwa ndị Igbo asụsụ. nwanne onye a ọ na-ata akụ anyị na-eti gịnị bụ akụ akụ bụ ihe a kọrọ akụ akụ ịkụọ ihe ọ ịkụọ azụ na ndị langweji ndị a na-eyi uzuo ịchị maka ndị Igbo siri ike look into their languages asụsụ a na-asụ ọ sị gị ọ na-ata akụ anyị na-eti <laughs> na ndị a karịrị mmadụ unu aka na-akọ ihe unu na-akọ ụmụ ibe onye ọbụla sị gị igbo bụ langweji si ya nwanne biko bịa ifuru ọhịa taa nwanne ifutụrụ ọhịa biko bịa bịa bịa ifuru ọhịa biko ọ bụghị langweji igbo cover so many things ịghọtago igbo cover so many things ọ bụrụ about because many people aghọtaghị dị asụsụ ahụ that is it and ndị ọbụla na-ana ana that is their condition because a sị na nwatakịrị jụ nne nne ya ajụ ya ihu ebe a kwụsịrị nwatakịrị ara ara a na-aṅụ ara nka nka ara a na-aṅụ aṅụ iti ịchụ nwatakịrị ara ka ekisi achụ ya ara ịchụsi ya dị ara ha echi nye ya ara ha ọjụ ọ dị ka iweta magnetọ ikubie ya ụzọ na abụ ịchọ ka imekọta ya n'ọjụ that is exactly what is happening ndị igbo chema igbo ọ dị against them ha amaghị na igbo bụ the onye nwa that is the thing mere ha human being ọwụ data igbo mere gị onye igbo so igbo anaghị achụ gị ọsọ igbo na-akpọta gị akpọta enweghị ka mmadụ nna gị ga-esi wee gbata anị gote anị the land you live in the surname you bear all that surname those names in the village they are the names of the people who owns that land you stand on so this, the land you stand on those artifacts you break and burn they are the names of those people who owns the land so those people can never let you live in the land in peace it cannot happen those people ị na-akparị ị na-akpọrị ị na-akpọrị na everyday in your prayers they are the people who own the land you stand on they own the identity iji eme ọla ije na Nigerian gọọmenti isi nye ndị Igbo Igbo steeti Igbo nka Igbo nka and all those people get rejected you rejected them and you want to use their name to collect allocations you want to use their name to defraud am ah, igbo abụ ah, m onye igbo nwanne were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ịhụrụ hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. lekwe gị lekwe lekwe okokoko lekwe gị lekwe ha lekwe gị lekwe ha nwanne ọwụwa na ịma gị ndị ndozi ọdịnala na-agba gị ka land enweghị ebe ị na-aga kwefuru anytime a leader na-edisive ndị ọ na-achị the highest force of nature is the beneficiary because you cannot separate the two ka ọ dị n'ife na mmụọ go, there is no how a na ọ dị ka ọ kpọsọ egoro the man deceiving you we are brought to deceive you because you are not good ị bụghị ezigbo mmadụ that is why you were fall victim ndị bụ ezigbo mmadụ cannot fall victim to the deceit because that dị how ha n'ime a sị na onye kpọsara ka ọ ga-ere ihe a nọ n'ime ga-agba ha na onye a na-atụ asị ịma gị datin nọ ha n'ime bikos ọ wụ onye ọma ka ọ onye ọma ka ọ de na onye ọma ha nọ ya n'ime ga-asị ya onye a na-atụ asị onye ọjọọ nọ gị n'ime ga-asị gị soro onye a na onye a na-atụ asị bọtụ he will benefit ịhụrụ ọ gbakwara onye a na-atụ asị o bọtụ ọ ga-asị onye a na-asị asị bọtụ asị ya will benefit have you seen where the deceit benefit people on this earth have you Oso ndị iberibe na-eche onye iberibe na-eche otu a this man is lying but the lie will benefit us can you imagine ọwụ ihe ndị mmadụ na-ekwu ka onye n'ime ụnụ na-amaghị na that land ndị ahụ ụnụ na-akpọrị as your ancestors on the land who don't know ka onye n'ime ụnụ na-amaghị who founded that land call Igbo who brought it who o nyere gị land for free then gave you the land for free he did not pay anything ọwụ aka fere aka wee ruo gị aka now isi na ndị ụka somebody who did not give you a land that pastor and that father who told you that your ancestor ivo kedu ihe ha nyere gị what have they given to you all those pastors and priests who told you how evil are their ancestors who gave you land then gave you land in the europe they don't have land to give their children they did not even even give, even if they have the the one ndị ụmụ ha nwere ha nara here in europe here government confiscated the holland land by si na ha nwe here in europe so your ancestors who gave you free land ha agwa gị na ha bụ efu ha na-efe arụsị jugodo onye agha na-ekwu arụsị kedu ihe bụ arụsị my case close my case close my only question is what is arụsị because i don't care whether you worship it or don't worship it. ajụjụ m arụsị kedu ihe ọ that is what jọ ha ji ajụjụ our ancestor worship arụsị somebody na-aga na street ofu moto mara mma ọ sị hi na moto na next year mma agba mma agba ji wagon nwanne mana arụsị bụ dat nefe do you know that next year mma agba ji wagon bụ ife arụsị do you know that ịma ị chọrọ ịgba ji wagon ka ewu ji wagon ji wagon bụ ihe arụrụ arụ animation animated spirit and ị chọrọ ịgba ya that means you have attached your your mind your consciousness into it you want to drive it all that thing ka a na-achị a na-akpọ ife arụsị so ọ bụrụ ọbatụ ọ bụrụ na mmadụ mgbe mgbe ndị ochie anyị enweghị kamera only kamera enwere mgbe ndị ochie bụ ihe ahụ apịrị apịụ kamera that is the only camera we have now if you go to america you will see the mold bull akpụrụ bull na street na na na na washington dc gbụsịa different different things all that thing ka ndị be anyị na-aga na america were na-ese foto n'ebe ahụ gaa na disneyland na gasị foto na ebe akpụrụ agụ na ebe akpụrụ ihe niile all that thing ka akpụrụ na village anyị ha si ọba arụsị ịghọtago buru emebisie but ha gaa na spain ha were the same thing na-ese foto so nwanne ihe na-eme unu si unu n'aka nwekwa onye mere unu bikos ịgwa m na disi fada pastor ọ pastọ gwara gị datịrị inweghị uche isi n'ime eri nri eh? arụchi wen you worship desire because mo i don't want to go far to, to explanation because most of people aghọtaghọ aghọtaghọ details on these things aghọtaghọ so to go in far will just waste of time make it simple for them to understand the simplest way materialism desire go so ihe niile unu na-eme today o 99.9 of our people worship desire because ịchọ ịgbaji iwu ọgọ ịchọ ịrụ mansion nwanne chụwa ego nwanne chụwa ego all those things bụ ife arụsị it's as simple as that nwanne chụwa ego nwanne chụwa ego ife arụsị ịmaghị ndị Igbo na-akpata ego akpata ha na achụ ego ịchụ ego ife arụsị ịghọtago ndị Igbo sị na a na-akụ ọgaranya akụ maka na ndị Igbo si ọgaranya onye ọbụla nya nke ya uche bụ akpa onye ọbụla nya nke ya ịghọtago ọgaranya bụ uche bụ akpa onye ọbụla nya nke ya nyanwa mere eji atụ ụtụ uru na mmadụ na-enye ihe ịghọtara because you are going to pay for your head ụgwọ ahụ ihe ahịa ị na-enye bụ ị na-akwụ ụgwọ isi gị you are paying your head ị na-akwụ ụgwọ isi gị ndị Igbo ji akwụ ụgwọ isi nwaanyị ịghọtago so that is it ndị Igbo ji wee sị na ikuchi nwaanyị bụ arụ you must kwụọrọ ụgwọ isi nwaanyị ahụ ịghọtara so ọnwụ na onye na-aghọtaghị asụsụ igbo ọ na-egbu onwe ya oge because isoghị n'ihe a na-eme onweghị onye ọcha ọ pastọ ọ nwere ike ịgwa m na nna m ofere arụsị festin mma asị ya gịnị bụ arụsị ị ma na dis moto ị na-agba ị na-efe arụsị do you know that so nna m ha moto ihe apịrị apị na on town n'igbo ebe nsi bịa ihe apịrị apị bụ image which is picture you so ị were picture kobe na ya adịghị n'ime ụlọ gị arụsị ka ọ bụ ma ọ bụrụ na ị na-efe ya i were ebe eji maria kesara ya adị na-ekpere ya ekpere maria dị asọ na-efe arụsị bikos m mana maria dị asọ ahụhụ imeji maria dị asọ mmiri ịghọtago mmiri wụ maria dị asọ wọta wọta wụ maria dị asọ so imeji ikowe na ya adị kedu ihe jikọrọ ya na mmiri ndị igbo na-akpọ eze nwaanyị mmiri kedu ihe jikọrọ eze nwaanyị mmiri na pikchọ dị na ya adị ka ihe jikọ ha na-abụ nke ahụ nsogbu adịghị nke ahụ abụghị arụsị jizọs kraịst wisizi njọkụ kedu ihe jikọrọ njọkụ na pikchọ unu kobere n'ụlọ ụka as kraịst nke ha ha arụsị ị na-aga na steeti Owerri road ị ga-afụ ebe a gasịrị st peter st paul st michael ọkwa ndị agha afa mmadụ ka ha bụ st peter bụ afa mmadụ akpụọ ya akpụọ desa n'ụlọ ụka anyị akpụọ anyị akpụọ nọ nso desa na steeti ụlọ nsọ bụ arụsị buru etufuo ụnụ akpọ St Peter St Paul desa so nwanne o nwere onye akpọrọ asị nwe onye afọrọ n'anya so nọ nso adịghị mma mana St Peter dị mma maka na ofu ihe a ga-akpụrụ ofu ihe akpụrụ akpụ ka ọ ịghọtago ofu ihe akpụrụ akpụ ihe akpụrụ akpụ ihe akpụrụ akpụ whether you worship it or not so the same way you worship St Peter and Jesus Christ apịrị apị na Virgin Mary apịrị apị is the same way some Igbo people worship those artifacts is a mistake ịghọtago yes but ị na-emekwa the same thing kettle calling pot black ma ọkwa ndị na-ekwu okwu so the mistake will not knowing yes of course because their brain is not okay of course yes e nwere ndị igbo buoro ihe apịrị apị n'efe eziokwu but ha ụmụnne anyị ụmụ anyị we need to save them from drowning yes but go one onwe gị na-ekele eme oh, you know you know you know but your own is worst ekwere m na e enwere ndị igbo na-efe ihe apịrị apị asị m nọbasị mana my own bụ gị gịnwa na-ekwu ekwu ọ gwara ndị buru ata asị Jesus Christ this jizọs kraịst that they want to destroy Igbo evil ha na-efe arụsị they worship idol anụmachi ọchị onye aha okpokpo na-anya n'onu okpokpo cross ọnya n'onu cross anya n'onu gịnị okpokpo cross ịnya n'onu gịnị ka ọ bụ nke ahụ abụghị arụsị ihe apịrị apị the image of Christ ha na worship nke ahụ abụrụ ihe apịrị apị so nwanne biko unu awọrị n'onwe unu a sị na wen mgbe ọbụla rain mmiri zosi ya anwụ ga-acha after the rain comes sunshine aka iji e manyere mmadụ ka eji amanyere gị onye ọbụla n'ime ụnụ achọrọ m ka unu detuo ihe edetuo detuo na ya edetuo the same way ndị chọọchị ji wee destroy ya igbo ihe apịrị apị is the same way when igbo grows ha ga-ezokwe n'okpuru bed the same exactly the same way because ihe iji manya mmadụ ga-eji amanyere gị tata ha bụ majority and yes of course but in the future ndozi ọdịnala abịago to elevate the mind of the igbos when the mind of the igbos develop though the same people ga-ejekwezo n'okpuru bed ma why because ife ihe apịrị apịa dịrọ mma ife ihe apịrị apịa adịghị mma ihe ahụ apịrị apị adịghị mma ha na-efe ọya ga-achụ ha ọsọ datin ga-achụ ha ọsọ ka let us rescue our people first onwere ihu nna ha ji enwere ihu nna ha ji hapụ ha don't mind them ayọgọ m ndị be anyị hapụ nda ịghọtara ihe ọ bụla onye metere n'ụwa ka ọ ga-eji wee bụ it's just like ịfụrụ nwatakịrị na-egbe igbere ị na-abarị ya nwatakịrị a si ebe a binye si ebe a binye nna ọ na-egbu igbere ọ ma eji ije wee na-egbu igbere nwatakịrị ọ na ma eji ije wee na-egbu igbere ọ maghị eji ije ọ na-egbere igbere tutọrọ ọ maghị eji ije mgbe ọbụla nwatakịrị a rụrụ ego ije ije efu ya obi na-ejebe ije akwa ha nwa na-eje ụka na Book of Solomon si mgbe nwaanyị nwaanyị kuoro nwa nwa nwa nwụrụ anwụ jedesa na nke ndị akwụna chiefu okuru nwa nwa onye akwụna si ọnwụ nwa ya azọba nwa Solomon si ha don divide the child mgbe nwa atọ ọ ga-ama nne mụrụ ya nwatakịrị onye bụ ihe apịrị apị na-efe ichere na onye ahụ bụ orihe apịrị apị ma ihe ọ na-eme ichere onye ichere onye a bụ ihe apịrị apị na-ama ha na ihe ọ na-eme adịghị ọ bụrụ na ọ ma na ọ dị mma ọ gaghị eme mana ihe anyị na-ekwu bụ okwube because o nwere some people matara gold mana ha amachaghị onya na anyị ji ekwu so that can kadịtin nwee ike crack their mind to begin to question it ịghọtago ọnwụ na ọ bụghị ya whenever the student is ready the master abịa simple as that ihe ji mmadụ ndụ nọ n'ime enweghị ihe onye onye mmadụ na-akwa aka na iro na-aga mba onye ọbụla ihe na-akwa ya aka nọ n'ime onye na-aga ije nwere onye bụ na-akwa ya aka ọ ihe na-akwa ya aka nọ n'ime na so ihe ọbụla ga-eme gị ịwe ahịa nọ n'ime gị ihe emeghị ba ori nọ n'ime gị ịghọtago ihe mere anyị ji enye aka bụ na asị na mmadụ kwuchi ibe ya ọ mmadụ na-enyere ibe ya aka ọwụ na iche irigo elu ị nwere ike onye nọ na irigote ịcha ma fensị mgbe anyị na fensị irigote ịtụtụ aka o were edogote ịtụtụ aka o were edogote otu anyị si agba mkpọkịtị ịghọtago mkpọkịtị a na-agba mkpọkịtị dogote dogote dogote ndị mmadụ arịgote sie ịghọta ọhịa anyị na-eme anyị na-enyere ndị mmadụ aka arịgote mana ọmalị ọ ngị ya ngụ ya azụ onweghị ndụ ịghọtara so ka anyị ghara nụ bikos ndebe anyị na-agbara ndozi ọdịnala ọsọ che na anyị kpọrọ ha kpọrọ ha asị bikos na ha na-ebu ihe apịrị apịa fe ihe apịrị ọ eziokwu ọwụrụ na ya like hụ na ya agaghị agwa on distance we can not say it bikos anyị ma ihe anyị ga-eme baa uru most of us nọ na ndozi ọdịnala we are anyị wụ professionals in science and tech anyị wụ professionals in science and tech in philosophies so we know better ihe anyị na-ekwu maka anyị ma we know how to build engines most of all engineers practical one ọkwa ha nke investbook engineer or this no practical engineer most of us what we do for living is engineering oyi anyị na-eme because ndị mmadụ nwere ike iche na ayon shabin sayon ndị mmadụ nwere ike iche na abịa na Facebook na anyị na-abịa jos na aka nwanne anyị anaghị achọ ego na Facebook we don want money on Facebook ihe anyị na-ekwu bụ na anyị bịara ime something and that thing is practical ịmakwa ihe a na-akpọ igbo sistem ọihe anyị bịara idozi so our facebook bụ just we are sharing informations we are sending anyị nwa na onwe anyị nọ ebe a bịara ụwa ihe anyị bịara ụwa is to put distance in order period onwe na onye ọzọ si unu na ọha remains ever living ever faithful eternity upon eternity enwere onye gwara gị ya na facebook na any media igwe anyị enwere onye bịara before us si unu na amadioha is the living one amadioha is the greatest may the peace be unto the name onwere onye gwara unu ya enwere onye dị proud kwuo ya n'ime unu say it ọ na nwere onye dị proud si unu eternity of eternity amadioha is ever living ever faithful amadioha is ever glorious amadioha is nothing but goodness enwere onye gwara ya enweghị and you doubt the message of the most high you doubt it anyị anaghị ụrụ nwa nkọbọ anyị asịghị gị gbuo ewu anyị asịghị gị gbuo ọkụkọ anyị asịghị gị gbuo nwa sịrịsịrị not even ọchịcha not even agbụsị but you will be salvation we will salvage you we will make you a human being we are features of men na wụ ndị ọkụ azụ ọkụwa azụ bụ ọkụwa azụ azụ bụ ancestors azụ bụ ike kedu ebe ike gị dị ike gị kpara azụ ka ọ dị anyị ewu ndị ọkụ azụ so anyị na-akụ azụ azụ ka anyị na-akụ anyị anaghị akụ iru anyị na-akụ azụ ịghọtago so onye anyị bere bụ ka anyị dozie ala igbo ọ bara gị uru iri bụrụ mmadụ bikos ihe ị na-edere wụ if the name bikos onye amerịka nwere ike ọ naghị eriju afọ but being an American he is satisfied o nwere ike obi na Kenya but that name America covers him up o nwere ike onweghị uru ọ bara onye nkịtị o ruo na Naijiria si ya onye America ebu ihe nnukwu moto nye ya ụlọ <laughs> ịnwa gị because o onye America simple ebu ihe ụlọ o nwere ike ọnụ gị kpọtara ya ijere America kpọrọ ya bịa from America iruzie na village ụlọ onye nwe isi America kpọrọ bịa enye ya nnukwu ụlọ nye nnukwu moto gị nwakpọ ya wee bịa because na iwe onye Naijiria enwe onye tụpọrọ gị ọnụ yọta ịfụ ya so ọ bụrụ na anyị mesịa ihe anyị na-achọ ime n'ala Igbo ngị nwa na onwe gị bụ onye nkịtị yubidi ọwụ ngụnwa bụ deficiary because Igbo pụọ ndụ ngị nwa na onwe gị mere attach to Igbo onye afụzi ndị mba mmiri na ị ga-afụzi olise Sunday Olise ga-asị na ya bụ onye Igbo ị gaa ahụ ndịzikwa delta Igbo again <laughs> delta Igbo a na-adịsapịa ị na-asị ya na o wee delta ọ sịghị nsị no anioma found that is the origin of igbo ha nwa ga na-ekele mụzi na anioma wo origin of igbo ndị ikwere ga-asị gịnị ka ị na-akọ ihe na ha nwa bụ ikwere na ha bụ ikwere ahụ ndị kwere egwe bifọ ha nwa bụ ụzọ wee kwere se bifọ ọnụnwa ị na-anụzi na-ekele mụzi anyị nwa wuzi ndị igbo ọnụnwa wuzi uh, uh, upland igbo nọ ndị mainland igbo bụ beta igbo kịta na onye ọbụla na-agbara igbo ọsọ ịghọtago because enweghị value in it nwanne if gold has no value gold agaghị adị ọnụ if diamond has no value diamond agaghị adị ọnụ but what is the value in gold is cristiano ronaldo is leo messi is beyonce is jay-z until you understand the commercial in the culture you cannot be able to create the value in the culture you to go so the value of diamonds depends in cristiano ronaldo depends in messi depends in actors in hollywood all ha bụ ndị na-ego the diamonds they are the people why diamonds is expensive so first of all you must create demand after demand then we create the market you got go? so if your culture has no value onwere ihe eji eme onwere uru and your identity will be useless onwere onye ga-alaiki iwe onye igbo that is why ị ga-afụ eh, Sunday Olisa sị gị ahụ onye igbo nwanyị oge eji abụ onye igbo onwere uru ọbara onye igbo gbagodi m onye igbo gwere ka e since iji bụrụ onye igbo you don't have good governance ị onye igbo sef na Naịjirịa iche ije amị ajụ agaghị enye gị amị agaghị enye gị polisi n'ọkwa eh, prezidenti n'ọka eh, n'ọka onye nwa gị ga-ahụzi Mark na-achịzi mbọsi onye Afrịka zaba David Mark ma ọ sị gị ya wụ eh, eh, eh, peterson peterson whiteness from ejo how can somebody be peterson whiteness in, in ejo peterson ijoland peterson how come so all those things kosụrụ ya because you have no value so ndozi ọdịnala ghọtara ihe anyị nwe anyị na-ekwu ọfụma ọfụma so the value of igbo nwere ebe o loketiri ọ bụ ihe anyị na-achọ ka anyị dozie ghọtara if we restore the value again no more mba mmiri mba mmiri we onye ọbụla si na mba mmiri ị gaghị anụzi that english name from mba mmiri again ị gaghị anụzikwa port harcourt again ọwụ igwe ọcha ikwere onye ma diobu onye ọbụla ga-azapụta fa na ya ị gaghị anụzi bụ abụ onye diobu abụ onye diobu ọ na-afọ ọsụzi onwe ka ọsụ igbo na ụmụ abifọm diobu ị gaghị anụzi abifọm abifọtakọt no more no more ị gaghị anụzi ph na ụmụ ihe ị ga na-anụzi nwanna ahụ m onye dị obu mana amachaghị m asụ igbo ọfụma ahụ m onye dị obu yes ị gaghị anụzi ahụ m onye abi ph na ph ọ gị ya ahụ onye ị gaghị anụzi onye delta igbo na ụmụ ọsị gị ahụ onye ahụ abụ kwale ma mama na bini ma yapa na yoruba ị gaghị anụzi anụzikwa datin egen ọ ga-asị gị ya ahụ onye ụkwụ anị ya ahụ onye ụkwụ anị ọ ma ọ gị ya ahụ onye ehe <laughs> ka ebe a ụmụ na-ede ọsụ karịa gị n'Igbo but first of all nwanne ọkwa na onye iberibe ka a na-ebu agafe ama nna ya ndị Igbo if you go through ndozi ọdịnala stories and histories you e don deprive yourself just because of your sentiment and emotion anyị ma na Naijiria adịghị mma we know it anyị ma na Naijiria adịghị mma but jụgodo onwe gị ajụjụ ever since anyị na-eme dis na anyị na-eme who is losing ka onye nye lose more pressure you give more you lose more pressure you because mmadụ na-ebu nna ya ụzọ amụdị ọkpara ọ na-abara aba gara ezigbo ogologo ọ mmadụ na mmadụ wee rara ewee kwube ma ha na ọra enwere ihe ị ga-eme ikweta maka Nigeria today o change because the them people ka nwe Nigeria since 1900 still only till tomorrow so nwere mgbe ihe ị ga-eme ikwukata things echenji ede uh, uh, can never change the only thing you will make your condition worse and worse because more you talk more you have deprived more than deprive you of power more than deprive you of right more than deprive you of commerce more than deprive you of everything ị naghị afụ ụzọ ị naghị anụ ihe ị afụkwa ụzọ onye gba ọtọ ọ na ọmụ ya aka n'ala mba ịghọtago igba ọtọ ka ihe na-amanyere aka n'akpa mmadụ ejighị egbe n'aka ọ na-ajụ ma nwaanyị ọ na-erikwa ya ijidebeghị nwa ewi n'aka ịchọba nne ya ọdịnarị igbo 5 steeti ọdịnarị igbo 5 steeti we have not understand it very well so kedebere ebe anyị na-eje where are we going onwere ebe anyị na-eje nwanne speak truth into yourself to save yourself from drowning enweghị ebe ị na-eje Ọ ọgwụ bikọsi okwu na-atọ ụtọ lies na eh, lies sweet asị na-atọ ụtọ n'ọnụ ọ ka mma we say hey Nigeria is not working we must destroy her eh, ọ naghị awọk ndị nwawe onye Igbo ka the foundation of the Igbo you ah. because nwanne na ezinụlọ gị if your your your your father and mother are not home it's necessary that the child will be useless ịma asị na azụ onye onye na-enweghị nne na nna normally na ana n'iyi ịma the culture bụ nne gị na nna gị inweghị nne na nna ị ga-ana n'iyi so how can you blaming outside outsider while inweghị nne na nna inweghị nne na nna ị na eblem an outside that is the, that exactly the same thing na-eme ọ dị common ọ dị common ikwu ya nwanne ebe ahụ anyị nọ a na-agba maachị abịara bọọlụ bọọlụ ka abịara so federation system federation means match onye ka a na-akpọ fifa fifa means a federal eh, international something football association something like that so federalism means match is competition that is why they call it federal system so that the regions will compete with each other to generate fund to fund the federal government whether nigeria na practice on her practice here this is the foundation of federalism no matter how corrupt the system is you remain the victim you remain the victim so the most in, in science the most organized element or, or structure or atom onyenwa na create life nyenwa na-adị ndụ ndị ọzọ inorganized atoms ha na disintegrate and die ọnwụ na isi na-asị ịkọ ịkọ n'ugbo cheki edi seed were seed ndị na-adịghị mma ndị rere ma ịchị ịkọ ọka were ọka ndị rere kọọ iwere ọka dị mma kọọ iwu na ọka aha dị mma ga-epu ome nke aha rere ere agaghị epu ome ọ ga-ere ọresịa ọ disintegrate nwụọ ọ gaghị epu ọsụsọ ọka aha dị mma ga-epu the only thing ndị ugwu ji achị na ha dị organize ọwụ because of na ha ma ihe ha nwere a system icheki it ha nwere system enweghị ha na-enweghị ha dị organized ha dị organized nwee a system functional system without Nigeria ndị ugwu ga-functional kwa perfectly enwere ike ha agaghị adị developed bicos ha adịghị scientifically in tune like us but ordinary system they will have so if ordinary system is ruling you that is what they know so they cannot give more than they have ha agaghị emenwu any other thing more than ihe ha mere now bicos ha mara ya they don't know how to do it mana normally they are the best you have enweghị anything ọnwụ because of na enweghị onye igbo nwere ike ichere igbo egboro system to bring somebody out ga-awụ onye ọchịchị that is why nwere onye ọchịchị ndị niile so one time ha try to create igbo igbo system igbo igbo gọvanọ abụga ịma why work bụ because onwere culture onweghị culture ọ bụrụ na e nwere culture abụga agaghị anwụ because ndị politicians ga na abụga ga-efu from igbo culture wepụta ndị culture wey cultivate mmadụ ịzụ mmadụ azụ with one ideology a particular ideology so ndị ugwu na-abịa with one particular mindset into the system so they already have mindset that's why you go subjective subjective bụ behaviorism a particular concept nọ from within the person's mind nke a na onye igbo ga-abịa from from from sokoto si na amụrụ na sokoto ọ ga-abịa bụrụ gọvanọ na na na were so onweghị any in tune onweghị any any ideological behavior ọ ga-eme ọ ga-eti na this place onweghị any contribution value onweghị any value ọ ga-add na the system because ihe mmadụ anaghị enwe ihe onye ihe ọ na-enweghị that is why Igbo governors are not doing well ọwụ because of na ha achọghị ime ọfụma ihe mmadụ nwere ka ọ ga-enye ha enweghị what to give they don't have what to give so ka ihe ị ga-enye ihe ha ga-enye bụ iburu ego jeti na foreign bank finish so ihe ha ga-enye ihe ha nwere so onye ọbụla dinairi this momentum you are on your own enweghị ihe ị nwere ike imegide to stop Nigeria from moving in the United nation every continent nwere their base Nigeria is the important base of UN in Africa understand ghọta ya you got understand it ghọta the thing Nigeria a very important ally to UN so nkụkwa na onwe gị bụ onye na-disturb the peace of United Nations ọ na ị this is how they see you otu oh, ha si akpụ nwere ike ịghọta gị m na-agwa gị eziokwu ha na-afụ gị as a stubborn as a, as a weak somebody because you prove to be weak number one let me tell you how political structure is the only thing that can save a race because political structure boost and prove your organized society it prove strong organization if you can political system for during a decade ihe ọ na-egosi that you have establish a standardized position or standard mindset ndị ugwu have standard political structure for very long time you got to go. so the way ha si afụ gị ha na-afụ gị as unorganized somebody onye na-enweghị onye na-enweghị uru nwere azụ nweghị ebe ọ na-eje you know where he's coming from. that is how they see you. you got to go. because o nwere mgbe ha na-abịa hapụta na tv ha mara ụma kwuo kwuo something indirectly ha jụụ na ajụjụ na-ama ha ajụjụ ha sị ụnụ all those governors in Igbo land enwere nke wụ outside from another tribe ụnụ asị mba you ma the reason why they ask you the question is if these people are here kedu the process e brought ha to that position because ụnụ sị enwere a state in Nigeria nwee regions then southeast is 100 percent igbo then which culture brought this man here because culture were ideological ke ideology brought through this man into position of power kedu ihe ọ na-awara kedu ihe gọvanọ because any one single governor bịara from north nwere intention and a mission to complete kedu the mission of these governors in the east kedu their mission that is why they ask you this question but you don't know why said gị those governors in the east so if you give them the answer ha ma na amara ihe unu na that is why they look at because ha mara unu e nkara egbe igbere whenever you are ready the master will appear there is no how ndebe eliza they don't like you they don't hate you they don't care about you because na this life this world mụ na gị nọ n'ime oke na ọgụnọ nwanne ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụ o onye ahụ fọrọ onwere onye ahụ so ije na ha dị oke ịma na a na-asị more money more problem if we check african problem and check western problem western problem my clock 90 percent african problem ma be 20 percent if you check depression in the west depression in the west ebe 90 percent in africa 40 percent ịghọtago ma ndị mmadụ amaghị na pepa money abụrụ onye nwa laịf pepa money just all uh, oh, fancy something fancy nwere ihe all health ka a na-ekwu okwu ya check the health sistem ịfụ na ndị afrịka na ọfụma ọtụ ndị amara ihe a na-akụ Ay, iji akarịa ihe a chọrọ ebe a so ụmụ ibe dịka anyị sigbo na-ekwu ana m ndị unu destin abịakwanụ so ụmụ ibe dịka anyị si wee na-ekwukwe so the best thing ndị be anyị ga-eme bụ <laughs> ka anyị baa nụ n'ụlọ pekọtakwa ndị a na-amụ anyị amụ ndị a na-achị anyị ọchị ka anyị baa nụ n'ụlọ ha na-achị anyị ọchị ngọtakwa nwere ike na-ekwu ihe some of nwere ike ikwe oh because ọfụ ee eh, anyị mana iwe na-ewe ndị be anyị of course yes ihe adịrọ m of course yes but isi mkpidi na-akpa mkpi na isi mkpidi na-akpa mkpi anyị atara anyị go ka anyị wee jie ọgụ with Naija 67 anyị we did it everybody for the consequence so enwere ihe megoro now ị na-emebe before na 1967 kedu ihe ị ga-eme now ị na-emebe 1967 kedu ihe ọ bụ kedu ihe anyị ga-eme now anyị na-emebe 67 anyị anụ n'ọgụ ewusi anyị enwere onye kwuru okwu so egbuo gị na ka onye ga-ekwu okwu again who we talk enwe egbuo gị na onwe ga-ekwu okwu no ọ bụrụ na ịdị frustrated ị chọrọ ka egbuo gị you go and jump and die so you don't drag people with you ị chọrọ inwe nwa onye chọrọ inwe ya nwụọrọ onwe ịghọtago nwa onye ji gị aka ịnwụ anwụ so ọ bụrụ na you cannot stand and wait and build your land by yourself you commit suicide and die ịghọtago but don't disturb people's peace Igbo need peace to build their land Igbo need the peace to build their land naijiria agaghị arụ oge naijiria bikọsụ onye ugwu ọrụ nabeghị onye ugwu ọrụ nabeghị ọ ya rụrụ nke ọ ngwa ga-eji aka ga-arụ ana igbo nwe onye ga-arụrụ gị ana igbo ịghọtago bikọsụ ọ igbo man na-achị na igbo land yoruba man na-achị na yoruba land hausa man na-achị na hausa land so igbo man ga-arụ igbo land so ọnwụ na enweghị peace in your land ka onye ga-arụrụ gị ya enweghị onye ga-arụrụ gị ya na-abụghị gị nwa ịghọtago divert all your energy in building the land ndị ndozi ọdịnala wee channel their energy in restoring the culture simple anyị take go the tax to do that onye ọbụla chuzuo ọrụ nke ya ịma ọrụ nke gị chuzuo but instead of you wasting your time shouting Nigeria Nigeria go to Igbo land and shout Igbo land hold those governors responsible ịghọtago ọ bụla ego nwa ha ji eji ha tara anya were mee something as we are doing our inner work because our work abụrụ public anyị na-eme inawọkụ channel the energy in governors of Igbo land ọhụụ bụ ihe na-ere gị they told you and took money not all Nigeria because governors ha nwa na represent the states so you come from a particular region which ha nwere representative in the house in, in the governors everything so channel your energy towards them ọ ebe ị ga-aka enweta answer there than Nigeria just you are just crossing the sea to talk hold them responsible unu nwere population unu nwere mmadụ you have numbers channel your energy so that ọnwụ na nwere ike ichenji mana mbụ fọm ya ama m na enwere ihe adịghị ka ndị leto bikos enwere ihe ha ma ha ga-eme bikos ha bịa tru ideology had it been they came through igbo culture or igbo igbo uh, way of life or igbo worship system or igbo religious, system ehe asị na nwere ihe ha ga-eme mana nke a ama m ebe ha si bịa agatagado na ohu the art so ụnụ nwa na ọnwụ na-ekwu ekwu you should talk to them tell them what you want hold them responsible unu nwere nọmba mgbe ọ bụla a ga-atụ vootu unu apụta in large number ịghọtago even though na the vote cannot make much change but at least ọ ga-emegodo ọrụ small ịghọtago because I witness eh, mgbe Masob and eh, eh, Ohakim with Okorocha I witness it ị nwere ike sị Eh, politics is not important only because you don't understand what is politics the law that governs you today look at the coronavirus then tell you not to move who told you not to move politics is not important who told you not or the politicians told you not to move did you move all the whole security apparatus police army and the everything ndị na control our politicians and the same na the politics there is no corrupt entity you have corrupt people there is no corrupt law on this earth only human being are corrupt so if you have corrupt politicians that means you are corrupt because they came from your society ịghọtara so that is the fact so onweghị onye jighị anything nobody is holding you anything onweghị ejighị ụgwọ enweghị naijiria ejighị ụgwọ because enweghị gịnị emeghe biznes ịghọtara onwe gị na ha emeghe any biznes onweghị ụgwọ ha jiri ịghọtara so if you organize yourself ime onwe gị organize ọfụma then you develop a political structure then ha aba na league soro gbaa bọọlụ a na-agba ịgotago present your interest to the, to the general house ọwụ na ha nweta nwa population de place they become the leader of Nigeria then lead Nigeria so if they want to carve you out ha nwa decide to carve you out because they know more than you ịgotago they know more than you because ọha ndị Igbo na practice krasi. ọha ka ike amadi ọha ịghọtago amadi ọha krasi. simple as that ọwa ọha ọha ọha na gọvanọ na igbo so if you get better people into position of power in igbo land they will take the power they will take the power outside because ndị igbo na na-ama mmanụ nọ before apụọ n'ama ọwụ na ha sie ike inside igbo igbo land become powerful then they will extend the powerfulness outside then they will bring investment bring eh, investors bring bring, bring uh, companies bring everything ịghọtago bicos is their plan is their intention to do so but now ị culture so every of your governors have a external influence because ị culture that will build your own influence ịghọta that is simple as that is is a truth is a fact so ndị onye na-agaghị skuulu ọfụ ndị gara akwụkwọ ka ha na-eme something ọ na-agụ ya agụụ mana mgbe a na-aga akwụkwọ ifi ọ na-agba ilega na-agbagharị n'ilo ịghọtara so ụmụ ụmụ anyị chekwara ịgba tịkatịkatịka wụ solushon ịgbago tịkatịka afọ ha long did you have any solution ị nwere ike kpọọ m iyi pụta enwego nke nwetara gwam si nsị ahụ ị na-awụgharị have you got any solution o nwere ike onye kwuo ya sị na ọ chọghọ ka anụ igbo dị mma onye gwara gị onye gwara gị na achọghọ ka anụ igbo dị mma since ị na-eme datin ị na-ekwusa okwu akpagharị gwa m one single in that is ka ya na-akpọ ya ke onwegị any solution o mere n'ala Igbo ọ bụghị ngụnwa adị m ekwu gụnwa na-ekwu okwu that ke reaction ke reaction of it because mmadụ na-eme something at least ị ga-afụ the reaction of what you're doing kedụ the reaction of all our Nigeria this Nigeria that ke reaction the answer is nothing our situation getting worse and worse and worse our children every day by day they speak oyibo every day by day ha dịghị interested na ihe ọbụla gbasara igbo because onweghị ihe ha anaghị have future in it they don't see any future mgbe ndị ochie ndị igbo anaghị ekebe nwaanyị nwaanyị ana igbo anaghị anụ onye na-abụghị onye igbo ịma why because na ana igbo nwaanyị bụ nwaanyị onye ka ndị igbo na-asị ike ike nwa ike nwaanyị ịghọta ike okego nwa ya ịghọta ike nwa ọ na-eke ya eke ịghọtago anaghị ere nwaanyị ere nwaanyị a na-eke ya eke anyị na-ahaba ya ahaba within the region ọ nwoke wu nwoke wu onye nwere ike ịpụ apụ nụọ nwaanyị ebe ọzọ bụtụ nwaanyị nwaanyị anaghị ọ na-anọ na ụlọ nwaanyị na-anụ onye Igbo nwoke nwere ike ije nụta onye Igbo bata ịghọtago because nwoke is just kọnkara nwoke na-eje kọnka kọnka kpọta mana nwaanyị ịmana nwaanyị pụgha anatụrụ nwoke ihe ọ nwoke ahụ kwuru ka ọ ga-emezi ịghọtago bụtụ nwoke nwere ike ịpụta ụgwọ nwaanyị si ya n'ọhịa akụ ị ga-eme nwaanyị ekwere bikọs na nwaanyị lọvụrụ ya ịghọtago mana nwaanyị nwaanyị nwere ike isoro nwoke pụọ like mgbe after the war after the war enweghị ndị niile nụrụ ọgụ ndị niile nụrụ ọgụ bụ ndị amị ha kpọrọsịrị ndị igbo ha kpọrọsịrị ndị igbo nụọ e ndị igbo ha kpọrọ na enweghị onwezi onweghị nụrụ onu ha mana ọ bụrụ na nwoke bụ onye nụrụ those people ị gara anụkọ onu nwoke ahụ tata mana nwaanyị ahụ niile ha nụrụ ma baba ma onye niile nwezighị nụrụ onu ha eke ịghọtagosi ahụ mere differences nwaanyị na nwoke ndị Igbo ọ nwaanyị na-azụ nwa nwaanyị na-azụ nwa that's why anyị ji wee mee ka ịchọ na ụmụ nwaanyị anyị nọ ya wee nwee ike ị na-akụzi ha ihe gbasara Igbo mana kịta na ụmụ nwaanyị anyị na-esozi ọwụ ụka mere na Igbo ji dị mma because ụka meziri ụmụ nwaanyị ndị Igbo ha amazighị ihe gbasara Igbo ịghọtago and ọnwụ na ịmazi ihe gbasara data ya ọkọụchọ ifuo n'ọhịa ụmụ gị efuo n'ọhịa ịghọtara ọha nwa mụrụ ihe mụrụ ndị a na-ekwu disi nonsens today because ndị a na-ekwu nonsens at dọ mma ha mere problem ahụ because mma ha azụ ụha wit igbo ideology that is why they ha ị na-afụ ha na-asị na igbo language igbo language due to their mother ji christianity zụọ ha so onye ji christianity zụọ mmadụ ka ihe ọ ga-amakọrọ identity ka ihe ọ ga-amasị identity Christianity abụghị about God or Christ this is culture ya o culture ka ọ bụ ụnụ amaghị na culture ndị mmadụ na Christianity bụ about worshiping God ọ bụrụ ya is culture so after ka ịzụziri nwa gị with that culture nonsense ke how far that is why dem believe Nigeria is the problem because ka ihe ọma ọ ga-eme onye agha na-ekwu okwu a na gwa one single contribution ọ ga-enye na ala Igbo maghị one single contribution to make an Igbo better he don't have because ọ onye Igbo ọ na onye Igbo ọ ka ama ihe ọ ga-eme ọ onye Igbo ị na-agba na ha abụghị onye Igbo ọ dịghị ka ịkpọrọ ha asị nwa onye kpọrọ na-asị ụmụ Igbo ịbụghị onye Igbo ọ ka mma na ị batara na nduzi ọdịnala bidokwa n'isi eme gị Igbo a na-eme mmadụ Igbo eme anyị ga-eme gị Igbo ọ na ịbụghị onye Igbo bụ na ọ na ịchọ ịbụ ị abụzi ịchọ ịbụ ị ga-abụkwa because prodigal na na nna ya n'iyi denụ nna ya akpọkwa ya ịghọtago ha na-abụ emezie ịchọ ka gị na igbo mezie you are free amadioha must remain the one and only ikwere na amadioha bụ ofu sọọsọ ofu because there is no other god on this earth there is only one god only one god you can call it whatever you like ihe ọ bụla ekpọrọ nkịta ka ọ ga-aza this one god uh, igbo call it amadioha simple and that is before you become igbo man ị ga-ama mmọnwụ ị ga-ama mmụọ amadioha bụ mmụọ ịmasịa mmụọ kwere na amadioha den ga-abụ your way of life i wee zụọrọ anyị ụmụazị anyị zụpụtara anyị mmadụ a na-azụpụta mmadụ mmadụ azụpụta ịzụọrọ anyị ya ịzụpụta ya mmadụ ehe nwanne ọnwụ na ọ bụghị ya onye igbo ọ dịghị onye igbo ịhụ ma ọrụ ndụ nwere isi na mụ gwara gị ị ga-ebegide akwa ụwa agwụ maka ya sọ ngwa ya ibesi ụmụ gị ebidobe kwụsịrị bikos ịgba ọtọ onye gba ọtọ na-ama ya aka n'akpa nwanne na ịgba ọtọ ekwuo m ekwukwe ya ọzọ ịgba ọtọ a sị na nnụnụ mụta febe ebe ya ebe dinta mụta gbaba atụghị atụ ndị mmadụ aka na nku ha aka na nku na ha aka na nku wee nesie anya anyị ha nọ n'ime ya gbado ụkwụ nyere ha identity nye ha legal understanding nye ha hope nye ha language nye ha everything ha atọ ọnụọ bụọrọ ya ike ike ahụ ị bụrụ agaghị emechi ike ahụ ga-esota agoro oge ahụrụ a na-amapụtasị ya n'ime ịtasị ya afụfụ ịtasị ike unu gara na Genesis because ịma the consequence of what you have done gị gaa jụọ ndị mere eme ka amaghị gaa jee jụọ ndị mere eme Europeans suffered for 100 years for betraying their ancestors dem suffer dem wandered for 1000 years Europeans gaa jụọ ha that is why today they don't joke with culture europe anaghị joke with any culture never of their own go and judge what chinese europeans live for cave for 1000 years for betraying their own ancestors today ime ha anabi ebe european they can never escape europeans can never skip one culture now never they can never do it ndị afrịka ị ga-agwa ha the important of culture ha chere na-egwu egwu egwu egwu ndị ndị igbo na-ekwu enwere e onwere ọnwa a na-akpọ ilo mmụọ anyị kwuru bifo ha ama ha na ilo mmụọ bụ icheta ndị nwụrụ anwụ ọkwe ụnụ amaghị ụnụ na-ama gị ụnụ ama ha na ego ideti ihe unu na-akpọ eh, ọnwa mbụ bụ bụ igbo de unu amaghị na new year bụ igbo de mana ụnụ na-asịrị igbo bụ ndị mbụ ka ezi ihe mere unu amasị na igbo de bụ ọnwa mbụ ịmaghị ịmaghị ịmaghị na ọnwa abụọ ọnwa abụọ na-asị abụọ abụọ ọ bụghị ibu ọnụ ịmaghị na fast and prayers ịmaghị ịmaghị ịmaghị ihe a na-akpọ ọnwa ife eke ịmaghị na ya festivals ka a na-ekwusi maka ihe a niile but ndozi ọdịnala abịago mụra ya abịago and we cannot go back but you will suffer if you does not do these things because computer cannot run with a pro without a program it doesn't work that way computer Nigeria is an entity of different nations different states Nigeria have thousands of nations and 36 states understand it whether you take it or leave it the organized ones will thrive the unorganized ones will suffer suffer ọrụ ndị ndị ndị wọrị suffer na ebidobe ịka na anya ihe ahụ second generation of suffering so unu erubeghị third fourth fifth so you are still going and the more useless you are more the genetic memory cleans away and more your children ị na-amụkwu become more useless become more deep deep in suffer taa bụ elia is better the angels are here ndị mmụọ ozi nọ ebe a anyị ga-ezi gị ụzọ we will show you road but we will never force you to follow the road. all voluntarily you can follow the road by voluntarily onye ọbụla bụ onye Igbo n'ime mmụọ na eziokwu kwere na Amadioha ọ ga-abụ nwanne m mbụrụ nwanne ya ọ ga-abụ nwanne m mbụrụ nwanne ya a sị na ofu nne na-amụ mana ọ bụ ofu Chineke ọ ga-abụ ofu nne m mbụrụ ofu nne ya maka na ọnwa Amadioha ka ọ bụ ma ọ bụrụ na ọ bụ onye Igbo bụrụ nwa Amadioha ofu ụgbọ bụ anyị aga ofu igbo ugbo ụgbọ bụ anyị aga mana ọ bụrụ na ikweghị na ọha ịghọ ọjọọ na atụpụghị ụgbọ chekiwe ha na anyị gbaa afa kedu onye nọ n'ime ụgbọ a na-ekweghị na amadioha afa ga-agwa anyị onye ọ bụ anyị esi ebe ahụ tụpụghị n'ime ụgbọ ọ ihe ụwa na-eme mmadụ ndị agha atụpụrụ n'ime ụgbọ ọwụ ndị agha na-ekweghị na ọha n'ime obi ha ha na-eme mere mere n'igbo mpụtara azụ atụpụ ha n'ime ụgbọ tụkpuo ha n'ime mmiri azụrụ eno ha jee gbuo ha n'obodo ọzọ so ụmụ ibe ọ ga-adịrị ụnụ na mma anyị ga-eje mee ihe ọzọ n'anya anyị ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị agha sị na ala igbo ga-adị mma anyị bịara ịrụ ala igbo unu chere gọọmenti ka na-arụ obodo gọọmenti anaghị arụ obodo biko gọọmenti anaghị arụ obodo ndị ahụ ụnụ fụrụ na-akpọ gọọmenti ka m gara ịgawa 25 ghọtago bikos ụnụ amaghị ihe ha na-akọ ihe ụnụ fụrụ a na-arụ nwanne ọkwa ego mmadụ ọkwa mmadụ nwa obodo ego na-atarị nwa ndị chena gọọmenti na-arụ ya ego onye ka eji arụ ọgụ ndị mmụọ ọkwa mmadụ nwa obodo ego na-ata a na-arụ ụzọ millions of dollars contract egosi si n'elu weda second Niger bridge 3 billion dollars onye nwere ego ndị mmụọ eh? so ndị mmụọ nwee ego eji arị the whole road niile ma airport airport 20 bilion 100 bilion onye nwere ego ọkwa mmadụ nwa ọgọdọ ewu na-ata ọ mmadụ nwa ọgọdọ ewu na-ata na atụ na-aghọta ihe a na-akọ nka na ọfa that's why you are shouting shouting shouting enweghị obodo a na-enweta by nwanne eti okwe eri okwe gọọmenti bụ eti okwe eri okwe gaa ma bịa na-agbara ụlọ n'anwụ gọọmenti wee tinye okwu erie okwu nwanne afọ ahụ ọ na-aza na ọdụghị ụnanya mgbe ụlọ anaghị asụ oyibo na o nwere afọ a na-akpọ ya n'igbo mana ya ga-agba ya ụlọ gọọmenti nwere afọ n'igbo ọchịchị ị na-anya na ọchịchị nwere ọchị wee nye gị egzampụl eze iwere granọt ise ga n'ọnụ ịtasịa ya meghee ọnụ gị ị gaghị afụ granọt ise ị ga-afụ ofu granọt ọ chịkọtara ya ọnụ so ọ bụrụ na ị mara ihe eze na-arụ ị mara ihe bụ gọọmenti ịma na eze na-egwe mmadụ egwe ịma na ọ na-egwe datị na-egwe gwerisie ya egwerisie chịkọta ya ọnụ ọwa ofu ọnụ nwa mazi ka o si emelitere so ụnụ ene n'anya na ndị anụ na Abuja ma ndị n'ọfisi enwere ihe nọ underbeneath enwere ihe nọ underneath so ịbịa na-agbagharị na-akọ ihe anyị na-akọ nwanne <laughs> ihe o gosiri m na isoro n'ihe a na-eme ịghọtago bikos ndị ahụ ị na-afụ ọwụ Buhari Buhari e nwere ihe ọ na-achị hapụ ya ọwụhụ ha nwa na-achị ndị ahụ ifuru ebe a bikos ọ mmadụ nwee ego aha na the sistem onye agha nwee ego aha na-esekuleti na the sistem bụ onye nwe ihe aha a na-eme ebe ahụ ọwụ ndị na-arụ na kọmpanị nwe ọrụ onye nwere kọmpanị nwe ọrụ ọrụ ọ naghị abịa da place mana onye nwere kọmpanị ịghọtago ọwụhụ onye ị na-arụ na kọmpanị ọwụhụ nwere kọmpanị banki bụ anyị ntiti ndị na-arụ ọrụ na dị bankị abụghị nwere bankị ụmụ onye nwere bankị so ịpụtazi na ndị na-arụ na bankị na-aba nwanne nye m my money nwanne give my money ọ bụghị onye ahụ ị na-abara mba bankị a this bank stole my money then take my interest then take my charges na ọ bụghị onye ahụ nwe bankị ọdụ na na-abara onye ahụ na bankị ahụ mba o nwere ihe onye ahụ na bankị ahụ nwere ike imenwu because ọnwụ na e nwere a system esetri this bank rules and regulations ji arụ ọrụ that servant na-arụ na bank ahụ is as victim as you is just common man as you because nya nwere onwe ụgwa employee ah, just as you minister na ya nara ụgwọ ọnwa salary president na na salary eh, eh, eh, army na na salary police na salary ndị awụcha salary workers so gịnị ka ị na-akọ The salary receivers ha na-eri ụgwọ ọnwa ndị ị na-akọ na ị na-akọ na ha ji na ha ji meghị nka meghị nka bụ ndị ndị na-eri monthly salary workers ọkwa ndị ị na-akọ odo oge anya na-etoro n'ihe a na-eme so nwanne kuluo dan ka ndị ka gị mara ihe bure gị ụzọ onye butere chi ụzọ gbagburu onwe ya n'ọsọ chere ka chi gị butere gị ụzọ ọkwa chi nke nne ọkwa chi nke nna nna egburegbu na ọka nna ekwuo a sị na mmadụ uchi ibe mmadụ uchi ibe so mmadụ ahụ bụ chi ibe nchi gị aha mmadụ ahụ bụ chi gị aha onye ahụ ka gị mara ihe chere ka o butere gị ụzọ ọ ya ma ụzọ because ọ ma ihe ọ bụ ụzọ chere ka o butere gị ụzọ o pụta ụzọ ị na-eso n'azụ iwuru odo okoko onye nkịtị iwuru ụzọ na-akọrọ nsentị nwanne ije ahụ ị nwere ike ha anata ya onye na-amaghị anya moto ọ ṅụọ mmanya buru moto ị maghị anya moto ị ṅụọ mmanya iburu moto nwanne ị nakwa ha ana n'ije ahụ ị na nakọghị ha n'ije you can cannot get away with it ndị be eliza bịara be anyị 1800 Kesi anyị naba ruote na-abara nwanne gị ka onye na ibu na amaha na ndị a kere anyị wee naba enwee ebe ọzọ ifuru emegharị detete emegharị ga esizi den ana na mmadụ disiv go onwe ya anaghị m eri braibụ nọ nso anaghị eri braibụ ndozi ọdịnala ka neva eva ndị Igbo asị n'ụwa anyị enweghị ike ime ya ihe awa intenshọn bụ ime ka ana anyị dị mma ka ụmụ anyị baa uru ihe ọ bụla na-adịghị mma anya agaghị eme ya eliza na ndị otu ya kere afrịka si n'akpa ha ọkegharịgo ya mba den hapụ ụmụnne gị aka ma ha ọ bụ ndị ugwu ma ha ọ bụ ndị ofe akwụ ma ha ọ bụ ndị ịjọ ma ha ọ bụ ndị edo nwanne ofu ite ka nọ n'ime ka ọ dịbe oge ka ọ dịbe ọgụrụ dozie anụ igbo inweta ezigbo ụmụ create a new dị powerful mara ihe dị ndị will take the this ịghọtago they will move igbo forward enwere ihe ị ga-eme nwere ihe ịghọtago arm them with education so that they will do better arm them with knowledge they will do better enwere ihe ịma nna gị enwere ihe ọma ọ ga-azụ gị n'akwụkwọ ka ịba uru zụọ ụmụaka gị na ndozi ọdịnala we will pack them anyị ga-apad ha with the maximum knowledge ever we will pack them and prepare them for future ihe anyị bara to prepare the future generation if you like take it if you don't like don't take it it's up to you ịtasị afụfụ ị gara ọkụ confam ọ ma gị n'ụzọ ị ga-asịkwa na ihe ngwa gị bụ eziokwu nwere ike next four years to come you will confirm it next ten years to come you will confirm it next five years to come one month time next week all i know is that eziokwu is constant eziokwu anaghị agbanwe agbanwe is constant you can never have any benefit by attacking Nigeria never because Nigeria ọwụhụ ndị Yoruba nwere ọwụhụ ndị Hausa nwere ọwụhụ ndị Igbo nwere so by attacking them you make them more stronger ịghọtago because ndị agha na-edunye ha ozi ga pump more power in them gwa ha more knowledge to deal with you mercilessly because a slave can never fight the master under slavery never because ọ na isi na in under occupation according to what you said you are attacking your master under confined environment ọgwụgwọ gị ezigbo ịba na ịma gị ike ime attack your master under confinement according to isi na under confinement you are attacking your master under confinement nwanne asị onye ibe ka eji ere ọgwụ ghọtago if you like take the truth if you like to throw it away ndozi ọdịnala biko bụ na ya abịago and the, culture of the land ka anyị ji bịa and we are here to educate our members only so this message is for our members ịwụrụ our member if you like ọ dịghị mma iwere. ọkwa na ọ dịghị gị mma don take but e specifically for ndị ndozi ọdịnala if an outsider want to join the family ndị Igbo n'ime mmụọ na eziokwu ndozi ọdịnala wa ọdịnala but the born again ọdịnala anyị born again so anyị nwa the born again ọdịnala the new child new development new beginning the highest knowledge of ever existed in Igbo land ọ ha anyị ji bịa so ị ga-ekwe na ọha first ị ga-ama mmụọ ọha first then before any other thing ikwe na ọha. i were onye otu anyị we don't want you to near us because we want to be igbo n'eziokwu n'ime mmụọ na eziokwu anyị achọrọ iji igwu ndị nna nna anyị our ancestors we don't want to betray them no we love them so much so we must protect them and protect their interest their interest is our children bauru so ọ our intention so nke gị mụọ amara ihe bụ aka ọrụ gị adọnwụ know what want anyị amaghị ndị bụ ndị mba mmiri anyị amaghị ebe ha si mgbe ọ bụ na anyị nọsi ọfụma we bring our anyị ga-eweje awa destiny across the river mba mmiri ka ha jụba ha na amadioha is only living ha chọkwa ha ewere ọkwa na ha chọ hapụ ọkwa na enye ọra ten we don't know ikwehe na ọha nwanne amaghị m onye bụ ikwehe na ndozi ọdịnala nwanne amaghị m onye bụ igbo nke gị nwere ka ele gị ịghọtago igbo nke anụ nwaanyị na-eri nwere ike iwu igbo nke gị dakwa nda saịdị oyi jọsụ gbere dị igbo ahụ nọdị saịdị ahụ igbo nke anyị anyị chọrọ ime igbo in a strong form ezigbo igbo so that in future gọvanọ agaghị abịa gwuo anyị wayo ịghọtago ọba pdp taa nwanne chi ọghọ apc ebe otu e na pdp nwanne omepati transplant anyị achọghị ụdị ahụ ịghọtago so ihe anyị chọrọ bụ 100% igbo ọwụrụ apc apc eh, vote apc in apc out ọwụ apc in pdp out mba anyị achọghị ụdị ahụ so in future anyị chọrọ a new igbo land igbo land that we have ndị igbo ga-enwe specifically health care system of igbo made anyị ga-enwe e, e, e, job creation specifically for ndị igbo first igbo first mgbe ọbụla asị igbo first ọ anyị kwuru then anyị ga-enwe retirement benefit ndị igbo ga-enwe retirement benefit so that ụmụ ha ozi mgbe ọbụla a na-akpọ ụmụ ha na fonu nye anyị ego nye anyị ego nna gị nna gị ahụ adịghị ya nna gị okwu jiri ya nna gị nkewa nkewa no i will try attract investment in Igbo because anyị anyị nwere map anyị nwere line to go anyị nwere destination these three things oihe anyị ga-eprovide ngwụwanụ ke ihe kwuru ka ihe ị chọrọ iprovide onye ọ bụla chuzuru anyị nwere ihe anyị chuzuru this is our tax anyị na-aga anaghị eme competition we don't ask you to do or not do ihe anyị bịara ime to do distance ịghọtago igbo land our culture edozie ọfụma ọ dị mma n'anya na-acha anyị na-acha anyị ka diamond so that eh, people will buy into it igbo people specifically then make ka ị chọrọ ụmụ anyị nwere ọrụ ọwụ nke izu ochi na ama mba bikos ọwa nwe ha ọrụ a na-ebute ochi na ama ha ka nka ha erikwe benefit of ihe a rụrụ a na onye ruo na anwụ orie na ndo ndị igbo na-ekwu bụ ya ekwu ọ bụghị anya ejighị ihe ọfụ abata na ọwụ na the law of the land ka anyị chọrọ iput in practice arụọ na anwụ erie na ndo nke onye kpa na ọkọchị ka ọ na-anya n'udu mmiri so onye ahụ arụsị ọrụ ọka nka orie n'ụlọ ihe ọ rụrụ ọwụ na anyị o distance in practice ọ ga-adị mma so onye anyị ji wee bịa to attract distance so ana igbo are very good for business you gotta so ụmụ anya don't need to go out to look for for life ọ dịrọ mma ịghọtago ụmụ anyị na-ajụ na-apụ na-apụ na-apụ na-apụ na obere oge ana igbo agwụ ụmụ apụsị ya na ọ dịghị mma o chee na ihe eche ọ dịghị mma adịrị na mma udo dịkwara ụnụ